Whoa. 到山边。 No, no, no. Go, go, go, go. Ọnịcha agwụgo Ọnịcha agwụgo no Ọnịcha agwụgo no Chineke Chineke mee Chineke Jesus Christ of Nazareth. Hey! Jesus Christ of Nazareth. Hey! mmadụ awụgo Jesus. Jesus. And here I have a Hey. Oh my God. Hey. Hey. Oh, again, no. cross nke a ọwa oh, olo olo oh. oh my god oh my god jesus christ of nazareth oh my god jesus christ of nazareth hey ndị mmadụ agwụkwa ngwa ahịa ndị mmadụ Oh Oh Oh Oh Oh Oh Oh Jesus. my my my my my my God. Oh, God. God. God. God. God. Hi. Hey. Oh my God. Oh, oh, oh Jesus. Jesus. Jesus. Wow! Oh my God. Oh. oh chineke oh merụ ndị mmadụ ebele oh. obiligwe merụ ndị mmadụ ebele oh. jizọs ndị mmadụ ebele oh. ọnịcha agwụkwanụ ọnịcha agwụkwanụ ọnịcha agwụkwanụ nke a ụwa mmebi Jizọs Jizọs Jizọs Jizọs